It's your international boy DJ Spark. Kedu ihe m ga-enye gị ihe ọka ume ọma mma mma zụrụ arụ ume n'isi ime ọ bụ onye ga-akọ mmeso ọma Chineke abụghị ọma ka ị chịrị n'oge Chineke m abụ tuto

Chineke aṅụlụ aṅụlụ ndụ ma ebulite ụzọ atụba eze nke eze aṅụlụ aṅụlụ ndụ amama amasị amasị rọpụtara onwe unu chukwu na onye ka efe mụ na ezinụlọ m anyị ga-efe Chukwu ka kebi n'igwe na mmalite na ọgwụgwụ alfa na naanị gị ka anyị ga-efe anọkwana n'obi abụọ anọkwana n'iri uju kpebiere onwe gị taa kpara onye ehihie ga-efe mụ na onwe m

Draw me nearer, draw me nearer, my God. Draw me nearer, nearer today. Jesus, my source every day. Father, draw me nearer. I pray. Draw me nearer, nearer today. Omewo ya, Jehovah Jireh, omewo ya, abụ m ihe ya n'oge ya Jehova omewo ya ya ya And power.

naanị Jizọs na-edu m n'aga ibuchi m ibuchi m ibuchi anya m ji ahụ ụzọ agada gbatịrị ụzọ nwoke obiọma olileanya nke m dị nsọ

mi yọ̀rọ̀ ya Jehovah Jehovah nam Jehovah agụrụ aṅụrụ ndụ ọkaka jigide m onye nwe m Jizọs jigide m jigide m onye nwe m Jizọs nọnyere m na ọsọ gị ka ị ga-agba ka m ga-emeri ụwa nye eh, m ike oge m niile ka m garịda ka m garịda nna m jisienu m ike chigide wewe Jizọs chigide ọsọ gị ọsọ na aka ya aka ya aka ji Jehova na-emere m mma ọlụ ebube ya ga na-erugharị n'ebe m nọ isi ike ndụ ga na-adịghị ya tata ewo aka ya aka ya aka Jehova na-emere m mma ọ na-emere m Onwere ife nne mme o, whether they like am or not. security go dey pay i say everyday onye gbakara na chukwu olisa mee ka ọlachi oloma e no good to work like bamboo when to chop na taboo onwere fa na mouth onwele fanama onwele fanama isi nọ na-eme na ọdeme na-emene kaisi onwere ife na-eme ah. ah. ito do as my director o hapụ na kwebise biko kwebise ifeọma ga-emere anyị oh. ifeọma ga-emere anyị o oh. boys go dey chop o oh. my answer go dey smile from zero to trillion street go dey show love ifeoma ga-emere anyị o onwere feneme o isi nọ na-eme na ọdemenemene onwere onye ga-agbala ọsọ gaisọkwunu ka m na-ajụ o oh. onye ọbụla mụrụ anya onye rahụ ụra eburu egbe ya mberede yiri dike o mberede keji amadike o chukwu olise abụ ya ike o ike dị ike Oluwa my Chukwu onye mebi ụwa ọkwa pụta nwa na ife mmemme mbọgambọ mbọmbọ kererembọ anyị apanyeghị mana mgbakọrọ pụta nwa na ife mmemme ịrị dị saụndị gị agụchi aka nri loko aka n'obe etikesiwe rest in peace sam loko ọla i need bụ choko ka ndị adị biti ka first class nwanne m ga-egosi gị asambodo oele gị na halụ aka m ọ na menụ na tifalo ma anyị zukọ n'ụgbọ kupon dịka ọ ga-abụkwa king kong dịka iflevo nwa ma malesi ga abụkwa na kupon dịka kele aga na pali fetile ma ị mara aba hepem hekem fila mongo ibe na na mụta mbụ efele kiri mbụ anyị atanyeghị maka anyị gbakọrọpụta nwa na ihe emenwe mmemme mụta kiri mbụ anyị atanyeghị maka anyị gbakọrọpụta nwa na mmemme ka ego ole bana bana abado bado changa bana ogene ebili abacha na no tibiri itele kuchiri utabadi bemi bikechiri ebele chile ni motele na yele na fulu fino ni bele ibo wala wala ni madera na bi no chukuna wele na dera wala na madera bela ni bowele ni na kwani wala ni mena na mena ni na ni the the

obi dansị elu obi nwanne che gị cause I want to jolly ukwu nwaanyị melụ nya lu moto gawa bọni onye amụma say m for prayers in need money mana mgbe o ji m nga yọyọ sị ma bọmbi bụla akpa ah, Imagine life without money mm-hmm. You go suffer, suffer, tire Imagine life without some guys say ga ilu achọrọ m iru oche ebe a na-eme ife ego nwanne ngo na-eme ha na-abịa isi ego you don pay i don dey miss ego huku mụ na-efishi ego fidi wee nwaka ego tezie n'ego ntụba akwela ọnwụ ndị ilo ma ọnụ ịgba ma akwụkwọ mbụla ego bata ma ebele ọnụ m na-agbafa na-ene na ọma omeme na nwere ego na asaịn cheki nwanne m omede

si elu ka o si eme ọkwa ịlafe na ọ na-alụ ọkwa ịlafe ife ọ na-ebugharị ọbụgharị ọbụgharị ọbụgharị ọbụgharị ọbụgharị si ya ya elikwa ya eli ijele ga abịa ijele na n'eluigwe ire di fino nwanne gị na n'eluigwe ire di ana m eluigwe ire di na n'eluigwe ire e eji aka na-eme ọba bank chaja na n'eluigwe iwe dị oyi ị na n'olu my pastor dem tell me say money is the root of all evil ngwa jụọ gị nne money is the root of evil or i gave you money collector i gave you money collector i gave you dollar collector i gave you the root of evil. But you know they reject him money. But you know they reject him money. But you know they reject him money. Ọbụ onye gị unu na-agbalị Ọbụ onye gị unu na onye ndanda bụ onye onye Ihe ogologo Ihe ogologo Obi dansị elu Obi dansị elu Ihe ogologo

DJ Spark, that turntable wizard. I, I see say so, go off. No remote to cross. As we dey wire the I try to dey plus minus. Yeah. Ogani, which kind heart you get? Then they beat mama for house, you pay one year for hotel. Mom see we sell a rapper, bail you for sale. No be to be a biggie boy, you share you get the sense. Use your head before them go use them for you. If you broke, you will know that no one loves you. That is my little advice for you. Give to my love before you give up your nuju. Brotherly big girl. you got cash, Money go bring them come www.hustle.com Obi ọ̀gá bíbí ẹ̀rẹ̀ yìí ti thy kingdom come hey, hey. Rárá ní bíríkì You cash, you Money go bring them come www.hustle.com Obi Oga Boogie the ever hero Till thy kingdom come eh, Anyị bụ dike ụmụ ga-esabịa Asabatalịkalịka ọfụ ala atọda I love you past my mother, the girl at ya. I know your money, or the mean, the you dey calculate the money wey you spend on flex o oh. you for don build fine house avoid dodging 2k just invest o oh. egbon no be everyday guy man dey collect o oh. before you do waya waya make sure you bless your family first o for the sake of Pankachuku, try to help your brothers biko no dey come for here come dey form busy body charity begins at home. no dey buy me drink brother give me the update i am born again i no dey like alcohol hey. na hustle be my church yeah. hallelujah This is DJ Spa. Money go bring them come. www.hustle.com Obi oga booty there, but you still see that king on I need to say some more guys Yeah, master, to win the money Yeah, yeah, yeah, yeah I see they spend money Who move above, I them batara ile ya ịkwụsịkwana ọnwa na ọ gakwa atakwuo ya ọzọ na mbọ ịtọ ịnọ ise isi asaa anyị echeka amata ndị agbachiri ike n'ukwu onye ọdụdụ ọdụ ọfụta oweru maka ncha iyo anyị amata ike n'ukwu nke ya na amata ike n'ukwu abịa ha bụrụ obodo amata Você no men si m my na ego na oke ego bọysi na-eke ego na oke ego gaba zụọ ọba naanị agba mkpọ naanị eji nkụzi m kele chi na mbụzi ihe a na asa m esi ofe na ezi nwaanyị dị ọ bụ na ịdị akpọ afọ ego nwa biko kpọwa m n'ụbọ ana m nwa bụrụ ọkụkọ ike mana mbe ihe a na-akọ nakwe m nakwe nwata chinonye ọchọlụ bụ Idi badade mubada Mudrese gini yana baja Tabu ta ta tabu ta Mubagu buwan kita na maga Obo wedene Obo wedene Obo wedene Nankutam putaratam Ule sebashe Ule sebashe

test yo if you're sitting down you're on a long Cause DJ Stack is on the wheels of steel DJ Stack keep on giving a good music man Brother I saw your color I want the I I want the I jim jimjim n'obute kachara n'elu maka na onye na-ekwere ọga-ekwe awa ekwezie gị nọ na-eme nwanne ife n'ebe ka na-ebe ifuga na duwi si gelebu ndagaba lele lele makwere ma ihe ebere adịrị ya ana manife ị mana ife utu wisi ga-agbaka ka ịdafe utu ihe oke otu wisi ga-elevulu sa na ama aka open up ko si ayo baby si na wawa wana gada bamba ya nana iri ko bule ko na toskana na ko zo maka kapinta afidi ko na kidia an woke boutique no the boys na nde ku ya mana toto e me no no ma ya na toto ashe na na ibe na wa kwa level kene kene chukuna hustle e me chapo tifi from egbe na egbe no eje egbe na egbe and do go o egbe egbe wins. Just nigga the doings. Odi fan and na movies. Conscious social doings. Assign and all of my doings. So I'm called one music beats. The convoy that we're moving. Conscious social doings. say na madam yanyu. Man abu mata no da yeah

ịmana voice nwere obi agụ onye ngunu ọpụta ka osie onye ngunu ọpụta ya ka mfọnụ ọpụta ya ka ịhụnụ emie m ka ntapu nwunye alụmọna iwe onye isi nwunye nwunye nwunye kansụlụ ụmụ ọgbọ m wee kụrụ ngwọ maka ịgaga mmadụ gị bụ santa ego dị gabara kanta mena na bọna na riseshọn ebe ndị wụsa agaghị esokọpa grama o megide pụta ụdị ọkpa ọ ga-ewepụtalụ gị tempa onye isi ụlọ ekpa ma na ụmụaza na adọghị be nta abalị si ekulu nwanke na-enwe ọrụ yọọ ma imensi na-ekwele m isi nwa ngwere bọ

aina sufu nendo gene ina mean jifu rani chidengene ina mean adire lime likudene ina mean ibo boy fresh to the socks ina I'm saying aina sufu nendo gene ina mean jifu rani chidengene ina mean adire lime likudene ina mean ibo boy pull up to the socks ina I'm saying wokeke woka for bayo hey una nukwalo champagne butelu m pami wefu egwu lil wayne kpọọ ụdịbọnchị pami ị ga-enwecha zoro na ofe ese maka ịtantalize fa appetizer m ofe mgbọladi Cause kini vocal, one never keeping it local. My people are selling with Jay-Z, living me feel like social. More music can take any bring us ike rappers. Some it up beach, I'm in total. But wakana, it's ego go go na It's ụmụ moon what them muddy shop. Kabiro guard and na up here. Take zinc, more zinc, a man and Juna, Juni, them money, why find cholo. <laughs> I can't get title. I go one years in my uncle, Jack, watch bicycle. Then one free fight, no, no, no, go for a coro. Manana, pick me, I baịbụl okeke nwoke afọ baịbụl unu anụkwala obi ene nweke nwamba oge baịbụl enu obi ene eberebe ihe oke ị na-emega onye mụrụ onye onye mụrụ ị na pakeji onye mụrụ ochie kitekwe agbala ebisa adolisa paitewe ya ntewe paitewe ya totori maka itewe egwuni ebelebe yi ogene ebelebe yi ogene paite ntewe ntewe ebelebe yi anyị na nugini Inamin Jifurali shingine Inamin Adire elime shingine Inamin Ibo boy fresh to the sun Inamin Aina sufune Jifurali shingine Inamin Mwana gugugu Aki jwa kara moki abia Yeah Anyị si Lagos wana Wapụta na polisi kwụsị anyị anyị kwụsị ma wee gbaa m wee bịa asị m kedu ife na-alụ sịana nne tili igbo bụ iwe. egwu ana m achọkwa n'okwu brọda ana m atụkwa n'ọrụ brọda asị m mepelụ ya fonu m ma mụ na-atụlili ọrụ brọda mepelụ ya fonu m ọdalụ meseji bụba wee gụsịzi anya wee bịa tukwabụka dị ife nna alụ nsana nnetili igbo bụ igbo egwu ego ji eli ife brọda ego ji eli ego brọda ọbọchidefo n'ulu kalịsịa m wee kpọ ọnya brọda wee kpọ ọnya ọda ijuru m ka dị ife nna alụ nkọwalụ gị majụ aga m anwụbazi blọda. nwanne nyesịrị m fonu ka mụ awalụla na abụlada mana baji ife ka m na-alụ ebe elu egwu okwu onye polisi amamụla onye polisi amamụla onye polisi amamụla n'elu n'elu onye elu oyi polisi etie m ife onye polisi etie m ife onye polisi etie m police at all. Naliphone, you go through it, sukuno law. Dreadlock, prevalent to having a clock at all the time. Bulugi Jan office, if I get down. I can get the good charge, crime. Bulaka for transaction, na phone. It's a kid, boy, I'll get When you're onye ka onye osu imi anyị onye gị onye nwa mmadụ la nwa mmadụ larịpa di onye amị onye ka la gị Oh, oh, you, you make money, follow Allah and our friend, don't know I best It's your boy Jay Slug and Blaster, aka Bossy Ratri. You don't know what time it is, and I'm hanging out here with the baddest DJ, the most swaggericious DJ in all good music. DJ back, spark up the good music. Let's go. Ike kike biya na-ekwu omo jesus Christ unu nchaga bụ mọchi milion ụmụ Jizọs Kraịst ike kike biya na-ekwu oh Jesus Christ unu oh, chagapụ ọchị billions ụmụ oh, Jesus Christ ike kike biya na-ekwu are you in America are you in Europe are you in China virus we never see you lie on family family recover anụ mmechi mmehie ji anụ mmechi machi n'obi omeje indakoski parose omeje Jizọs Kraịst n'o ọ na-emewe ogbenye ọbụla ọgaranya Jizọs Kraịst ọgwụ isi agwọ gwọrọ omechie ofu onye ada n'ụdegwe omechie police station ada nwọka na flis steshọn kanumechinume chanumechimachino original Mr. Flavor anaza eze azọ onye chimeleze gabụ eze anaghị achụ ụwa n'ike ife chukwu bụrụ onye ga-eme ihe anya daa m ike kike bata n'ịga mmanụ anya datụ ụjọ ike kike bata fage kwete ayoyoyoyoyoyo banabalagu banabalagu ọdún ya ya mẹ́jọ ya mẹ́jọ ọdún mẹ́jọ ọdún mẹ́jọ ọdún mẹ́jọ ọdún mẹ́jọ ya mẹ́jọ ya mẹ́jọ ọdún ya ọdún ya ya mẹ́jọ ọdún mẹ́jọ ọdún mẹ́jọ ọdún mẹ́jọ ọdún mẹ́jọ ọdún mẹ́jọ ọdún mẹ́jọ ọdún mẹ́jọ ọdún And this song I there is power, mighty power in the name of Jesus Christ. Oh, more Jesus Christ. Ike kike biya na o. ụmụ Jizọs Kraịst ike kike bi ya na o. Ọmụ Jizọs Kraịst unu chagabụ mọchi milion ụmụ Jizọs Kraịst ike kike ya na ekwuo Original Mr. Flavor, what did If no be God, if no be God, if no the bot, if no the Now no go dey pick If no be God, if no be God, if no the if no the if no be no Go fuji na happy done. I know no one yellow no more make go like thing, no go thing, make go like make story na wada, make stack dollar bills, make level na ya mass. What you see without your bass. When you put the loot and then go yes. Shopping, shopping, see the pipe I am with that. calling, calling, all the guests are loving, loving. No before me, they hear you foreign, foreign, popping, popping, non stop. Do you copy, spend the money, money, talk, walk, talk, don't be darling see no weapon, darling, darling, darling, darling, where you sorry, sorry, no, they worry, you want you go, hurry, hurry, poor. I know the wheel, but life don't almost tire me. <laughs> Chineke mo the really deal, I know I bloody yoga we fire me. Akaka go si waka laka mo tu tatalante gumo jelum

ainda kwenda kuta the healers Kwesi bibu ka healers Wanyame waniva mabu moche koti Mandanyi ngwekoti ka scissors dabi Nidapi dabi for Jesus Kwata kolo for Jesus Oya oh, breaking the dance ni yendo mo chance Kante dance for Jesus Waka wai Itoki kedere momano Kariba wa give me Give me Say make I shoot the poverty I shoot am go why Go why Shoot the poverty I shoot am go why Go zomo Chekofin Louboutin din Five story dollar bills yibo Jesus Ayago mungo video Omi Jesus my provider oh. na nnukwu nwa nnukwu nwa ji na It's your international boy, DJ Spy. Where the beach, Abia. And we forgot near now. Louis Buguma Kona, Zura Baswag, Zura Baswag, Zura zoro n'ụbọ taa